AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị abịalanụ na ntụgharị okwu nke ụbọchị taa bụ okwu nke ezinụlọ anyị chọrọ ilebatụ anya na ihe gbasara anya nke ụmụ nwanyị anya nke ụmụ nwanyị cheta na anyị na-ekwu okwu ihe gbasara ahụ anyị otu a ga-esi wee nwee ike dote ya otu anyị ga-esi wee jie ahụ anyị ka ọ masị onye ahụ nke anyị chọrọ na mkpụrụ obi anyị nke ọma ya bụkwara onye nke ga-achọ anyị ọ bụghị naanị na ọ ga achọ anyị ọ ga achọ anyị ma nọgidesikwa ike ịchọ anyị ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ abụ nke abụ isi anọ amaokwu nke itoolu abụ nke abụ isi anọ amaokwu itoolu ọ sị iriwo obi m nwanne m nwanyị iwerewo otu n'ime anya gị abụọ iwerewokwa otu ihe ịnya n'olu site n'olu gị rie obi m gị onye na-ege ntị ọtụtụ mgbe ka a na-eto ụmụ nwanyị site n'abụ ndị a bụ abụ nke abụ ọ bụ otuto nke a na-eto nwanyị nwanyị ọ bụla ọ dịrị gị ịhọrọ ma ị ga-eso n'ụdị ndị dị otu a ụdị ndị a akpụ n'ọnụ ụdị ndị a a na-ekwu okwu ha site na mgbe ruo na mgbe ihe anya ụmụ nwanyị pụrụ ime n'ebe nwoke nọ lee otu esi na-akọwa ya ebe a iriwo obi m nwanne m nwaanyị iriwo obi m site na mgbe ruo na mgbe ka a na-eme ka anyị mara sị na anya bụ ebe nke mkpụrụ obi na-esi elepụrụ anya bụ ime mmụọ anyị site n'anya anyị ka ọ na-eji ahụ ụzọ ọ bụ gịnị bụ ihe gbasara anya a mere o ji dị oke mkpa bụrụ ihe a na-atụgharị n'ụbọchị taa ile anya gị onye mụ na ya na-atụgharị uche ị ga-ahụ na anya anaghị ekwu okwu ma ọ na-ekwu karịa ihe niile nke kwuru okwu anya gị pụrụ ịgwa nwoke ọ bụla na iwe na-ewe gị obi adịghị gị mma na ịbụ onye a na-abịa nso anya gị pụkwara ime ka a marasị na ịbụ onye ekwesịrị ịbịakute na mbido ka Chineke kere ihe niile si na ihe ndị a mara mma ọbụna mkpụrụ osisi ndị ọma ahụ ndị nọ n'ogige Iden ịkwa e mmadụ si na mmadụ mara mma dịkwa mma ile anya o mere anyị ka anyị yie ya ka anyị bụrụ ihe ndị nke kwesịrị ile anya ma sị e ihe a dị mma o mere gị gị nwaanyị ka iyie ya bụrụ ihe ọ bụ onye ọbụla ahụ ya chọsie gị ike sị na ịdị mma Chineke kpachapụrụ anya mee ụmụ nwaanyị kpụọ ha n'ụzọ ọ bụ nwoke ọbụla nke hụrụ ha ga-eguzo lee ha anya ọ bụ Chineke kpụrụ ha otu a ka ha bụrụ ihe mmasị nye ụmụ nwoke ọ dịghị ọjọọ mụnwa hụrụ na ya kama ihe ndị ahụ Chineke ji chọọ gị mma otu isi jiri ha mee ihe bụ ihe ga-akpata ma ọ ga-ewetara gị ngọzi ma ọ ga-ewetara gị nkọcha ọ bụ gịnị ka iji anya gị n'ahụ n'ụbọchị taa gịnị ka ị chọrọ ka anya gị gwa mmadụ n'ụbọchị taa ka anyị gatukwuo n'ihu ịkọwa ikike nke dị n'anya nke ụmụ nwanyị ụmụ nwanyị nwere ikike site na mkpụrụ anya ha iji mee ka nwoke ọ bụla bịaruwe ha nso anya ahụ nke ga na-asị bịa achọrọ m gị anya ahụ nke ọ bụ ha lekwasị gị n'ahụ ị gaghị enwe ike laga ya otu anya bụkwa nke pụrụ ime ọ dị otu nwaanyị ga-esichaa gị anya ga-esi tụa onye abụ onye a na-agakwuru n'ezie gị onye na-ege ntị nke a bụ ụdị nkọwasị nke ịhụnanya nke mmadụ nwere ike inweta site n'ile anya nke ụmụ nwanyị ọ bụrụ na ego na akwụkwọ abụ nke abụ isi isi amaokwu nke ise ka m gụọ ihe o kwuru ebe ahụ wepụ anya gị abụọ n'iru m n'ihi na ha onwe ha akpaliwo m elu agịrị isi gị dị ka igwe ewu nke na-edina n'ala n'akụkụ ugwu Giled gị onye na-ege ntị nke a bụ nkọwasị nke ikike nke pụrụ isi n'ahụ nwoke pụta mgbe ọbụla nwaanyị lekwasịrị ya anya ahụ nke dị rụjụ lee anya mgbe a na-ekwu ihe a niile o nwa agbọghọ ahụrụ na-ekwu ihe a okwubedị otu mkpụrụ okwu ọ ka bụ naanị anya elere ya a na-ahụ ihe ndị a niile n'ime nwa agbọghọ akọwagidere ihe a mee ka marasị na anya ya dị ka nduru mgbe a wụrụ jizọs kraịst mmiri ọ bụ nduru bụ ihe fekwasịrị ya n'isi olu ji wee si n'eluigwe daasị nke a bụ ọkpara m hụrụ n'anya ọ bụ gịnị bụ agwa nduru na-akpa nduru dị nwayọọ ọ naghị emesi ike ọ bụghị onye mpako ọ bụghị onye nganga ọ bụghị ndị ọba ịhụ ebe niile ọ dịghị ebe na-aba ha nke a bụ ụdị anya nke na-asị biko bịa na achọrọ m onye dị ka gị gịnị ka anya gị na-ekwu n'ụbọchị taa gị nwa agbọghọ mụ na ya na-atụgharị uche gịnị ka anya gị na-ekwu gị nwaanyị nke nọ na di n'ụbọchị taa ọ bụ gịnị ka anya gị na-agwa di gị anya gị ọ bụ nke ọ bụ mmadụ hụ ya hụ na mgbu na nchegbu niile nke jupụtara site na aghọm nke ghọrọ gị na mgbe gara aga bụ nke na-ezipụta n'anya gị anya gị ọ na-egosi si na ịbụ onye mkpagbu nke atụkwasịkwaghị mmadụ obi ji biko tutu mmadụ abịa gị nso chi ụzọ mee ka ihe ndị ahụ nke mere ka iru gị gbarụa ka anya gị ghara ịbụ nke ga-eme ka mmadụ rute gị nso si n'ebe nọ pụa anya gị kwesịrị igosi na ịbụ onye nke nwere obi ụtọ na ịbụ onye kwesịrị ịbịakwute na ịbụ onye kwesịrị ile anya ọ dị ụjọ ahụ niile mkpọchi iru ahụ niile aghọm niile ahụ nke nkwa nke ekweworo gị nke na-emezughị mere ka o jupụta n'anya gị gị onye na-ege ntị gakwuru Chineke ka ọ tụgharịa ihe ndị a niile ka ọ ghọọ ọṅụ nye gị ka ị bụrụ onye anya gị ga-ezipụta ìhè nke ga-enwe ike nwee nhụkụ na arụ ọbụna onye ahụ bụ onye nke Chineke kwadowere gị onye ahụ nke obi gị na-achọsi ike mgbe ị na-eme ihe dị otu a Chineke ga-anọnyere gị udo na amara chineke chịa n'ime ndụ ndị kwere ekwe na kraịst anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa arị ekpere mbụ ka chineke gọzie gị ka ọ na-agba gị ume n'ihe ọbụla nke ị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya onye ọma na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso ma ịkọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 07063637224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata ndị ga-enye anyị abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ma ihe ndị na-emere ndị ahụ otu ndị ọ na eme ndị ahụ guzogide otu ịla glory, ka udo chineke chia n'ime ndụ ndị Seventh Day Adventist Church Choir ọvọma masa na-abụ ọma nke onu nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị Chineke gọzie gị ma meekwa ka amara ya bara gị ụba ekele dịrị Chineke n'ihi onyekwala anyị ohere ọzọ ịnụ okwu ya okwu na-agba anyị ume nke na-eduzikwa anyị ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe onye dị nsọ onye obi ebere imeela n'ihi ndụ na ahụike nke ị nyere anyị i meela n'ihi mmehie na-agazi agazi nke ị na-agbaghakwara anyị meere anyị ebere n'ihi aha gị n'oge nke a anyị na-ege ịnụ okwu gị Chineke anyị nye anyị nghọta ma mee ka anyị bie ndụ dị ka ị na-achọ n'aha Jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ Pita nke mbụ isi atọ amaokwu nke anọ akwụkwọ Pita nke mbụ isi atọ amaokwu nke anọ kama ka ọ bụrụ mmadụ zoro ezo nke mkpụrụ obi na uwe na-apụghị imebi nke bụ mmụọ dị nwayọọ dịkwa udo nke dị oke ọnụ ahịa n'anya Chineke isiokwu anyị n'oge nke a bụ iji ngwa ma ọ bụ ejiji iji ngwa ma ọ bụ Ejiji anyị ile anya n'ihe anyị na-ahụ n'ụbọchị taa ọgbaghara dị n'ime ndụ mmadụ n'ebe ihe anyị na-eyi eyi dị anyị gụọ ahịrị akwụkwọ nsọ ebe a dịka Pita dere ya ọ ga-akpọrọ akọ na uche anyị gaa na obidoghị dị taa n'ime iji ngwa ma ejiji obidoghị taa ebe anyị si were ihe ọgụ ka akwụkwọ nsọ ọ bụrụ na anyị gụrụ amaokwu nke mbụ ya Pita si otu ahụ ndị bụ nwunye na-edonu onwe unu n'okpuru dị nke aka unu ka ọbụna a sị na ụfọdụ ekwenyeghị okwu Chineke ka e wee site n'ibi obi nwunye ha rite ha n'uru n'ebe a na-ekwesịghị okwu gịnị ka Pita na-ekwu ebe a anyị bịala anya na ndụ anyị na-ebi ọtụtụ mgbe ọtụtụ mgbakesi na-adị n'etiti di na nwanyị ọka nke ndị lụrụ ọhụụ anyị ajụọ onwe anyị gịnị na-eme gịnị na-eme onye nwanyị gịnị na-eme onye nwoke gịnị na-eme mgbe ụfọ ihe na-eme abụghị ibi ndụ nke eziokwu maọbụ ezi omume ụfọdụ mgbe ihe na-ebute nsogbu di na nwaanyị bụ iji ngwa ojiji ka ihe nke a ka ihe nke ọzọ ka ete nke a ka ete nke ọzọ Pita si anyị ka ngwa anyị ga na-eji ghara ịbụ naanị nke ahụ na-ama anya mma n'ezi ojiji ngwa ka mkpa n'ime ndụ onye ọbụla kwere ekwe kpọrọ onwe ya nwa Chineke bụ ndụ nke ime mmụọ gị nke na-egosipụta na ndụ ị na-ebi ma ị bụ nwoke ma ị bụ nwaanyị dịka Pita sị ka esi na ndụ nwaanyị lụrụ nwoke na-amaghị Jizọs rite ya n'uru otu aka ahụ ka ọ dị isi na ndụ nwoke lụrụ nwaanyị na-amaghị Jizọs rite nwaanyị ahụ n'uru ọtụtụ mgbe n'ime ndụ anyị ihe na-aka igbu oge anyị ma nwoke ma nwaanyị ọ bụghị ịjụ onwe anyị sị olee ụdịrị ndụ m na-ebi dịka nwa Chineke olee ụdịrị ndụ m ndụ nke ime mmụọ m ndụ ihe m kwere ọ na-egosipụta onye hụrụ m onye nụrụ okwu ọnụ m onye lere m anya ọ ga-akpọ m nwa Chineke eziokwu were anya n'ụbọchị taa bụ ọtụtụ ndị mmadụ na-azụ ụmụ Chineke n'ọnụ n'ihi ile ha anya n'ojiji ngwa ị gaghị ịmasị na onye a ọ bụ nwanyị onye ụkọchukwu ọ gaghị ịma ị gaghị ịmasị na ọ bụ onye ụkọchukwu n'onwe ya ị gaghị ịmasị na ọ bụ onye ogugo ya dị elu n'ime ikpere Chineke site na iji ngwa ya n'ihi iji ngwa emebiela ndụ nke ime mmụọ anyị mana Pita na-akpọrọ akụ na uche anyị ịlọgharị n'ihe nke a anyị na-elefe anya n'ihi ọ bụ ya na-eweta udo ọ bụ ya na-eweta ọṅụ ọ bụ ya na-eweta ọganihu otu ihe eziokwu anyị kwesịrị igwe onwe anyị bụ ọ dịghị ejiji ejiri eji na-adịgide n'oge nke anyị na ugbu a ụbọchị niile ihe ọhụụ ojiji ọhụụ ga-efụta ojiji ọhụụ na-afụta n'ọnwa niile n'izu niile n'afọ niile ọ bụrụ na ụgbọala a na-aba ọnwa iri n'ime afọ na-aga egwu agwụ a ga-ewepụta ụgbọala a ga-asị na ọ bụ ya bụ ụgbọala a ga-agba n'afọ nke na-aga ịbịa abịa nke fụtara na ụgbọala nke ewepụtara n'otu afọ gara aga oge ya agaala ihe niile gbasara ya agaala ị na-agba ya ị na-agbazi ihe ochie otu ahụ ka ọ dị na ngwa ndị na-arụ akwa ha arụfụta akwa taa echi ha arụfụta ọzọ nwanne echi ha arụfụta ọzọ dịka ha na-arụfụta ya ka ndị nke arụfụtara arụfụta na-abụ ihe ochie onye na-ejighị mmụọ ya aka onye Chineke na-anọghị n'ime ya jide n'ihe ndị a ya na-achụ ihe ndị a niile dịka o si wee dị ihe ọ ga-edubara ya bụ ndọrọ ndọrọ nke ịla n'iyi mbibi n'ihi ya ka Pita ji wee kpọọ oku a anyị niile kwesịrị ilenye n'anya onye ntorobịa di nwanyị na nwaanyị alụrụ alụ nwoke na nwaanyị anyị kwesịrị ilebara ya anya jụọ onwe anyị ihe niile m na-achọ ime ka ọ maa m mma tọọ m ụtọ ọ bụ iji ngwa ka ihe niile m na-achọ ime ka ọ tọọ m ụtọ ọ bụ ime ka okwu Chineke pụta ìhè ọ fụtaghị na onye na-ekpere Chineke na-eru unyi ọ fụtaghị na onye na-ekpere Chineke anaghị ahazi onwe ya ọ bụghị eziokwu anyị na-akọta ihe anyị na-ekwu ebe a na ọ dị ihe dị iche na ịdị ọcha na mmadụ ịkwado onwe ya dị ka o kwesịrị na mgbe mmadụ were ojiji ngwa nyara ihu ha ọfụtara bụ na nwoke gị ido ezinụlọ ya agụ nwaanyị gị ido ezinụlọ ya agụ iji hụ na ọ zụtara ngwa ahụ ọ chọrọ iyi a na-anwụ anwụ a n'afọ ndụ ọ gbasaghị ya akwụkwọ nsọ kọchara ya ọ bụ ihe mere Pita ji sị ma nwoke ma nwaanyị ihe kwesịrị ị na-ahụ n'ime anyị bụ ndụ nke ime mmụọ anyị ndụ nke eziokwu ndụ nke mmụọ chineke jupụtara n'ime ya ndụ nke onye hụrụ ya ga-asị ee onye a na-efe chineke n'ime mmụọ na eziokwu ndụ a ga-asị ịnaghị elekwa onye a anya ka amara chineke nọnyere anyị mgbe anyị na-anụ okwu ndị a ka chineke gbaa anyị ume ka anyị tinye ya n'ọlụ ka anyị kpee ekpere imeela chineke anyị onye pụrụ ime ihe niile n'ihi ịkpọkwarala akọ na uche anyị bịa n'oge a gbasara ojiji anyị biko dịka ọ na-emegide anyị n'ụbọchị ndị a nye anyị ume na nghọta nyekwa anyị mmụọ gị iji merie ọnwụnwa nke a n'aha Jizọs ka ịhụnanya ngọzi na amara Chineke bara gị n'ezinụlọ gị ụba onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 63 637224 mara na nwere ike ige ozi ọma nketa na arrg gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo